Subhanallah mama da mai da yawa. Oi fina da gemu. Yeah, this good job. Wawa fun biya biko. Ayo na da gemu. Wawa fun biya. This way push it Kedu? Ya ha gibiko. Onye ebe ka ị bụ? steeti. Ka na-akwụkwọ ebe na n'ugwu steeti? nde gọọmenti Ọba. Ọba. Kedu ebe ị nọ tata? Ana na nke nigeria na Abịa m ka m join ndị ka n'ime ọmaka na-ete egwu na-emekwu ihe ejiji maka na ihe ejiji na-adị m mma ejiji otu ọ na-adị gị mma ka efi chọ ka chineke meelụ gị n'ọrụ ejije a nke banye tata tata bụ 5 7 December 2017 ka ebido ka chineke tupu oke abịa meelụ gị ị ga-ebanye ndị igbo maka taata ka chineke mere m ka o mee ka ihe ọbụla m na-eme ebe a ma ọ bụghị nke na-amụta mkpụrụ kee ka isi malụ maka ndị esi na fesbuk ife ifụ na fesbuk onye ka ị bịa banyelụ ha kee ka o si kọwala ya otu isi efe ya na otu ọ dị gị dansifie afọ m ihe na ihe ha dere si na ma ọ bụ na onye chịrị ịbanyere ndị na-eto egwu ya bịa ụbọchị dị ọna ma ọnya ụfụsịzi anyị wee jụwazi ese wee sị m nọ ndị igbo amaka obi wee gwuo ebe ụsa nwere wee sị ka mbanyara e, e, mgbe ị na-abanye ọ bụ obi gị n'eziokwu eziokwu na ị ga-enweta ihe ị na-achọ na ya kemgbe ị batara ọtụtụ ife fugo otu anya fụ ọ dị ka ihe a efu na Facebook ihe ha na-ekwu na ha na-eme otu ọ dị ka ha na-eme ya n'eziokwu ka ebe ịchọ ka Chineke ka ebe ịchọ ka ogo ịchọ ka ị nọrọ tata ebe dị ka afọ na-aba na-aga abịa abịa n'ụlọ ọrụ Thank you. kee ndụmọdụ ị na-enye ndị mmadụ na-achọkwa ebe ha ga-eje mee ihe ejije otu a ebe eke ndụmọdụ ị na-enye ha ka ha bịa banyere ndị Igbo amaka ma ihe ha na-eme amaka mụnwa abịago wee n'anya m esi na aha gị bụsị Chiamaka Eva Evan Ogu tata bụ gị na date tata bụ 7 Disemba ga 2017. When I na 2019, 7 December, na achọ ka Chineke ekwunye m elu. Anyị keneka gị na-asị gị nnọọ.